ndị Igbo ekele m unu ọwa na nwoke oke nwa ndị mụ na-ekwu o nwere obere ihe m chere ịkọwa n'ụbọchị taa ihe gbasara arụ ịpụ arụ and ọchụ ya ka m si ka n'ụbọchị taa ị onye omenala Igbo na ikwere kwere na omenala adị ị na-emeta omenala ọ arụ pụta n'afa gị ọ dị compulsory na ị ga-apụ dị arụ before any other thing ị na-eme maka na ọ bụrụ ma ịnweta arụ iburu arụ na ahụ gị gịlachi gama ama ndị na mma ike ga-ama ndị ative and ọrụ m ike ngaga adịghị ativ mmụọ ndị so gị gịlaa ma ndị na mma ka kọwara ụnụ achịrị arụ pụta n'afa gị na ị ga-apụ arụ ọwụrụ dibịa niile na-apụ arụ ọwụkwa na ụfọ niile ka eji apụ arụ ọfọ eji apụ arụ wa ọfọ ka eji apụ arụ and ọfọ ahụ ọwụghị sọsọ arụ ka eji apụ ọfọ ahụ ka eji emebi ụmụ mmụọ ndị gbaga ike ala Igbo na ka enwe arụsị obodo gbaga ike obodo si na ha chọrọ arụsị ha again arụsị obodo ọbụrụ arụsị ebutere ebute arụsị Igbo gbaga ike a sị na ha chụzi arụsị ha ọfọ a ka eji emebi ya ọfọ a ka eji weziwe ala Igbo ọnya ọfụ eji apụ arụ iji gwa ụnụ ha ịmpọtant ịpụ arụ dị n'ala Igbo anyị ndị na-eji ọfụ ahụ bụ ndị nri ọsọ ha nwa na-ejide ọfụ ahụ so ha rụpụta n'afa gị ịchọwa kọntaktị ha enwere dibịa nọ na Anambra gasị na ojide kọntaktị ha dibịa niile kwesịrị ijide ya ijide dia kọntaktị because arụ dị important kama na ihe mere arụ ji na na-apụtazi n'afa kịta wụ na most dibia na-agba afa bụ arụ maka na dibia bụ arụ ama mgbapụta nwụrụ ga arụ n'afa so enwe dibia gbapụtarala gị arụ n'afa jisie dibia ahụ ike mawa afa arụ gị mawa arụ onye ụwa gị metere jide dibia jisie dibia ahụ ike amzụka ngwa ụnụ today another thing wụ ọchọ. ana m afụ onye ọbụla na-ekwu okwu ọchọ. ayịrị ncha ọchọ ọchọ awụrụ ihe ị ga-anụrụ iji gụrụ ncha sapụ si na asọ ọchọ. ọchọ na arụ na-agakọ mgbe ọbụla ị pụrụ arụ pụcha arụ ịsọ ọka ọ ka maka na arụ na-ebute ọchụ ọwa arụ na-ebute ọchụ mmadụ agaghị anọkata na jee gbaa gị ọchụ ọ mmụọ na-enwe ihe imere ya jee gbawa gị ọchụ nọ ọ mmụọ ndị so gị ndị na-agba gị ọchụ ibute arụ ịwụrụ nwa mmiri bute arụ ndị mmiri ga-agba gị ọchụ ka m gwa ụnụ today ndị mmiri ga-agba gị ọchụ even iburu arụ jee na mmiri enwe nne ga-arụcha ọrụ mmiri Israel ha ga-adara ha mma ọ dị wọs iburu arụ jee na mmiri ndị mmiri ga-agba gị ọchụ eh, dibia bụ arụ jere gị na mmiri mm, ihe ahụ o bu rụkwara arụ ama ntụpụrụ ya ọnụ zụọ arụ na-ebute ọchụ and ọchụ awụrụ ihe a ga-awụrụ anọkata asawa asawa ọchụ ị ga-ama ihe butegodoro ọchụ ahụ efe sawa ọchụ ọchọ awụrụ ya na-anọkọta mmadụ ebute ọchọ nọ ọ mmụọ na-agba ọchọ ị ga-ama ihe butere ọchọ ahụ bifo ịsawa ọchọ ọ ka esi eme ebe dis time na ọ na-awụzi onye nọkata wepụta ncha si na ọwụ ncha ọchọ na a na-asụ ọchọ ọwụrụ taa ọwụrụ taa so ọchọ wụ dibịa gbapụtara ya ga-agwa gị even ebe ị na-apụ arụ iji pụ arụ onye ọbụla iji pụ arụ before a na-ekwu ya bịata mmadụ ndị nke ịpụga nọ nọ na Agwa-gwa eh, gị na pụchara gị arụ ị ga-asụ ọchụ ọ ka esi eme ya na mgbe gboo mgbe ọbụla ị pụrụ arụ ị ga-asụ ọchụ maka na mmụọ ga-agba gị ọchụ mmụọ ndị so gị ga-agba gị ọchụ chi gị ga-agba gị ọchụ andị ọchọ dị n'iche n'iche maka na ọ na-awụ onye ihe echirili ike ịkọtara ya akụkọ ọchọ jee zụrụ ncha enwere ọchọ ihe isi ike enwere ọchọ nrịa nrịa nke a nke dị worst and ndị mmiri na-agba ọchụ ahụ ọchụ ọrịa ndị mmiri na-agba ya akwụ na ụfụrụ ọmụ ọrịa oke oke ọrịa a na-arịa n'ala Igbo kịta kidney problem liver problem tumor a na-akọ ụmụ ka nke ọrịa na-anọrọ bifo ụnụ wọchị ọrịa ahụ ọ ndị Igbo na-arịa ya karịa other tribes ejiri ka arịa ọrịa ọmụ ọrịa ahụ ka ndị Igbo si arịa maka na enwere ihe onye yoruba ga-eme gafri na mmụọ onye igbo mee ya ọma ngafri ihe ndị ọda tribes mere gafri ndị igbo mee ya ama ngafri ana igbo enwere ka esi wee dekwa ana igbo enwere ka esi wee dekwa ana igbo ana ihe ndị aha niile ji wee dekwa ana igbo ka emebisiri nsogbu ji wee pụta ọpandan ala igbo dịka obodo mm, famili mebiri ngwuru ha ngwuru mebiri ọfọ ha ndị gbara ọfọ ha ka ọfọ ha ọkọ mebie ngwuru ha ihe ike ga na-eme dị ya ọka n'igbo dị so many things dị ihe onye ọbụla na-ekwuzi okwu na ibute ike ibute ike ibute ike ibute ike life is not all about ibute ike and ịbịa na omenala filie na ọgwụ ibute ike ị ga-aya ndị họpụ ịgwụwa ọgwụ bikọta ike ahụ ịma mbute maka na ndị ga-ebunye gị ka gị na ha ọ dị na mma eh, sụọ ya ọ dị very very important na ị ga-apụ arụ na-arụpụta na eh, afa gị andị dibịa ọbụla gbapụtarala gị arụ afa jisie ya ike maka na dibịa niile ejiri ike agbapụta arụ na so gị nwa na onwe gị mma kachakwa ụmụ nwaanyị ịmaka iso ebie ndụ eh, sometimes enyere onwe gị aka enyere dibịa aka onye m sị ka m gwa ụnụ maka na ọ gawa na-atụfudu ego eh, so ọchọ awụghị a ga-anọrọ ịnọkọta ije zụrọ ncha sawa ọchọ nọ eh, ihe mụnwa ji wee sọ ọchọ mere ka ọ gaghị awụ ihe iji wee sọ ọchọ mgbọrọgwụ na ahịhịa m ji wee sọ e ọchọ agaghị awụ nke onye ọzọ ga-eji wee sọ ọchọ ọ dipendịrị mana ebe dị ọchọ si wee bịa ana ihe butere ọchọ ahụ a ka nsị ka m kọwara ụnụ n'ụbọchị taa dibịa na-agbara gị afa na-arụrụ gị ọrụ ga agba gị ka ị ga-esi wee pụọ arụ ga-agwa gị ka ị ga-esi wee sọ so ịpụcha arụ ịbata bịa sọ ọchụ ọkọsi adị ịdị fri ịpụ arụ ịsara ọchọ ịdịgo fri na dị arụ bịta ọchọ arụ ahụ mere atrat ka na-eso gị ọ ji dị kọmpọzịrị na ị ga-asọ ọchọ. afta arụ ọchụ akwa ihe a ga-anọkọta ije anọkata asị na ị pụtara ọchọ n'afa nọ na ọchọ na-eso gị n'afa nọ afa ga-ekwu ihe butere ọcha ahụ sometimes afa nwere ike ọ wara arụ afa nwere ike ọcha apụtala ya dị na ọsọsọ arụ beti gị nwụchi onye ebe i jere saa e, pụọ arụ ha ga-agwa gị na ị ga-asọ ọchọ ọ ma ha gwa ha gị buru ya n'obi ha ka nkọwara ụnụ n'ụbọchị taa na afta arụ ị ga-asọ ọchọ enwe ike dị fri totally so that ihe ndị ọjọọ arụ ahụ buterele gị ka ị ike sachapụ ya na ya gị anyị ka nkọwa arụ nọ n'ụbọchị taa ọ kọwa m n'ọnụ ndewonu